AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ọma ndị na-ege anyị ntị ya dịrị unu mma n'oge a anyị abịala ọzọ n'ụbọchị nke taa ileba anya n'okwu ụfọdụ gbasara ezinụlọ n'ụbọchị taa isi ihe anyị ga-eleba anya bụ ụgwọ ọlụ nke onye na-enupụ isi ma ọ bụ ụgwọ ọlụ nke onye isi ike kedu ihe bụ isi ike ọ bụrụ anyị leba anya n'obodo anyị ma ọ na ezinụlọ anyị ma ọ na ndị anyị na ha na-akpakọrịta ori anyị ga ehụ si na isi ike bụ mgbe mmadụ na-anaghị ekwe ekwe mgbe mmadụ na-anaghị eme ihe lere ya anya ka o mee ma ọ bụ mgbe mmadụ na-anaghị eme ihe dị ka n'usoro ya kwesịrị ịdị ihe ndị a bụ isi ike ọ bụghị naanị ụmụaka na-eme isi ike ndị okenye na eme isi ike nwaanyị na-emere di ya isi ike nwoke na-emekwara nwaanyị ya isi ike ndị nne na nna na-emekwara ụmụ ha isi ike isi ike gbara okirikiri a na-ekwu okwu isi ike a na-ele ya anya n'ụzọ niile dị iche iche mana ndị isi ike ha na-aka njọ oge ụfọdụ bụ ụmụaka n'ihi na isi ike ụmụaka na-ewetara ha mkpọchu ihu ọ na-emebiri ha ụzọ ka anyị leba anya n'isi ike nwatakịrị nke edunyere ụlọ akwụkwọ ọ naghị achọ ịga ụlọ akwụkwọ ya na-eme isi ike ihe ọ na-egosipụta bụ na nwatakịrị a mgbe o kwesịrị ịga ụlọ akwụkwọ ga mụta ihe ọ ga-eji nyere onwe ya aka n'ime ndụ ya ma ọ na-eto ọ gaghị ịga mgbe ọ ga-eto ka e were ya mgbe ọ ruru ogugo ịlụ nwaanyị ya hụ na ọ dịghị ego ọ ga-eji lụọ nwaanyị ọ dịbeghị ihe o metere mgbe o rurula ihe dịka iri afọ abụọ na asaa maọbụ iri afọ atọ na ise bụkwa iri afọ anọ ya hụ na ọ dịbeghị ihe ọkpa aka na ndụ bịa bịa cheta si na mgbe ọ dị obere na ọ dị mgbe a na-eti ya ịtalị si ya jee ụlọ akwụkwọ ma ọ jee mee ihe ndị ọzọ dị iche iche nke ga-abara ya uru na ndụ ya ejiri isi ike na-egwu egwu ezie ya ebe ọzọ ya gbapụga ebe ọzọ ezie ya ihe ọ ga-eme ọ gaghị ime ya mgbe o rurula ogugo dị otu a gị hụ na isi ike gị wetara ya mkpọchi ihu ahụna m ọtụtụ ndị mmadụ ndị kwara mma kwara n'ihi na mgbe ha dị obere ha na etopụta eziri ya ihe ha kwesịrị ime ha kpọchie ntị ha emeghị ya ya bụrụ n'ihi isi ike n'ikpete ha na-akwa akwa ime obi akwa nke a ha na-akwa ugbu a ọ dịghị ihe ọ ga-eme n'ihi na ihe gara aga agaala ha eruola ihe dịka iri afọ anọ maọbụ iri afọ ise ha agaghịkwa ịla bido na ihe a ha kwesịrị ime n'afọ isii ihe a na-ekwu okwu ya bụ isi ike adịghị mma nye ụmụaka abịa n'ihe gbasara isi ike n'ezinụlọ n'etiti di na nwaanyị anyị ga-ịhụ ọtụtụ mgbe ọ dị ihe nwaanyị ga-achọ ime di ya si ya eme n'ihe ahụ mgbe o nupụrụ isi mee ihe a di ya si ya eme na ọtụtụ mgbe ọ na-ebute na a na-ese okwu n'ezinụlọ o nwere ike ibute na nwaanyị ahụ nwere ike pụọ n'ezi gaa gaa lụọ ọgụ mgbe ọ lụrụ ọgụ ya eme ka ha gaa n'ebe ndị uwe ojii di ya ebido imefu ego ọ dị mgbe ọ ga-alụ ọgụ a emerụọ ya ahụ nke ga-ebutere ezinụlọ ha ihe isi ike ọ dị mgbe ọ ga-alụkwa ọgụ a ya ebutere ezinụlọ ndị ọzọ ihe isi ike ihe a bụ ihe nnupụ isi na-alụpụta otu ahụkwa ka ọ dị na nwoke mgbe nwoke na-enupụrụ nwaanyị ya isi ọ dị ụfọdụ ihe ọ ga-achọ ime nwaanyị ya sị ya emena ihe a mgbe ọ nupụrụ isi ga-eme ya gị hụ na ihe isi ike ga-adị n'ezinụlọ ihe a na-ekwu okwu ya bụ ụgwọ ọlụ nke nnupụ isi bụ ihe isi ike na ịkwa mmakwara mgbe ọbụla mmadụ na-eme ihe o kwesịrị ime ọ ga na-ege ntị n'ihi na ịnụpụ isi bụ ege gị ntị ege gị ntị adịghị mma n'ime ndụ mmadụ ma otu ma otu mmadụ kwesịrị ị na-ege ntị mmadụ kwesịrị ige nwaanyị ya ntị mmadụ kwesịrị ige nwa ọ mụrụ amụ ntị n'ihi na ọ dị ihe ị ga-achọ ka ị meere nwatakịrị ya sị gị na biko kwanị na nke a ị chọrọ ime ugbu a adịghịrị ya mma ọ dịghịrị ya mkpa ma ọ bụ ọ dịchaghịrị ya mma kama ka ị metụkwana ya n'otu a o lere anya ị kwesịrị n'agbanyeghị na ọ gị mụrụ nwa ahụ ma ọ na ọ gị tọrọ ya ị kwesịrị ileba anya n'ihe ahụ o kwuru ma ọ bụ ihe kwesịrị ekwesị gị hazie ya ọ bụrụ na ị gaghị imecha ya otu ahụ o si kwuo gị gwa ihe mere na ị gaghị imecha ya otu ahụ o si kwuo mee ka ọ mata ihe dị n'ihe ahụ ị na-eme isi ike adịghị mma n'ime ndụ ọtụtụ mgbe anyị na-ahụ n'obodo anyị dịka otu a Legọs dị ma ọ bụ otu Aba dị ma ọ bụ otu ụmụahịa dị anyị ga-ahụ ụfọdụ ndị mmadụ na-anọ n'ụzọ na-adị ka ndị ara ọ bụghị na ha bụ ndị ara kama ọ bụ ha anọgide na n'ụwa n'ihi na ha na-enupụ isi mgbe ha dị obere ya emezie na n'ime ndụ ugbu a ha topụtara ọ dịghị ihe ha ma na ha nwere ike ime ọ dịghịzi ebe ha ma na ha ga-ejide aka gụọ akwụkwọ aha enweghị ike ịgụ akwụkwọ nwee aka ọrụ aha enweghị aka ọrụ ọ dịghị uru ọzọ ha ma na ha nwere ike ịba na ndụ ha na-abụghị ị na-eme akpazi agwa ka ndị isi na-adịghị mma ihe a bụ ụgwọ ọlụ nke nnupụ isi ọ ga-adị m mma na ndị niile na-ege anyị ntị n'ụbọchị taa ga-elebara anya na ọdị njọ nke dị na nnupụ isi ma gbara ya ọsọ ịnụpụ isi adịghị mma n'ime ndụ mmadụ ma otu ma otu ọka nke nye ndị na-eto eto ndị na-eto eto kwesịrị ị na-ege ezi ntị ọ bụrụ na ha na-ege ezi ntị ha agaghị inwe oke nsogbu nke na-apụtara ndị ntorobịa n'ihi na o kwesịrị mgbe nwata na-eji ime ihe na-agbanye ogugo ịma ihe gị ị kwesịrị ịrịọ ndị nne na nna ma ọ bụ ndị nwere izu karịa gị ndị tọrọ gị ndị nwere n'ike mee ihe ahụ ị chọrọ ime ha tụziere gị aka mgbe ha na-atụziri gị aka gị na-ege ntị ọ ga-eme ka ị na-eto eto na-abụ nwa na-enwe izu bụrụ nwa nke na-amata ihe bụrụ nwa nke na-eme ihe ndị mmadụ ga-eji si ee onye nke a maara ihe o mana mgbe ị na-enupụ isi ọ na-ebute nkọcha nye gị nye ezinụlọ gị nye obodo gị nye ebe niile nke ma ihe niile nke gbasara gị ịnupụ isi na-akpọchi ụzọ mmadụ onye a maara dịka onye nnupụ isi ọ dị ihe a ga-achọ ka e mee, agaghị ịkpọ ya n'ihi na a ga-asị onye a bụ onye nnupụ isi ịkpọ ya ugbu ọ ga-emebi ihe a niile nke anyị metatụrụ dị mma ọ ga-emebi ya n'ihi ya ndị na-ege anyị ntị ọ ga-amasị anyị ka ọnụ cheba echiche n'okwu a bụ ịnụpụ isi ọ dịghị onye ọ bara uru na ndụ ya ọ dịbeghị onye o nyere aka o kwesịrị ka anyị bụrụ ndị na-erube isi o kwesịrị ka anyị bụrụ ndị na-eleru anya o kwesịrị ka anyị bụrụ ndị ga-aza aha anyị dịka ndị Igbo ụmụafọ ndị ṅụjuru mmiri ara afọ ọ bụ ya bụ ihe onye Igbo pụtara ịnụpụ isi agaghị inye anyị iza ezi aha kama ọ bụ aha ọjọọ n'ihi ya ndị ọma ya dịrị unu mma Chineke anyị nke eluigwe biko dịka anyị si nụ okwu abụ ịnụpụ isi nye anyị ike ka anyị ghara ịbụ ndị na-enupụ isi n'ime ndụ anyị n'ihi na ọ dịghị onye ọ bara uru ọ bụkwa n'ezigbo aha ọ dị anyị mkpa ka imere anyị nke n'aha Jizọs amen na-ege ntị ka anyị gbalịa nwee nrube isi ọ ga-enyere anyị aka n'ime ụwa anyị nọ n'ime ya anyị ekelela onye nyere anyị ozi ọma nke ezinụlọ onye okenye chukwu na-enye arụkwe imeela n'oziọma nke nyere anyị taa na-echekwutara anyị na onweghị ihe anyị ga-enweta n'ime nnupụ isi ka anyị gbalịa na-ege ntị dịka ụmụ chineke anyị bụ ka chineke dozie okwu ya n'ime ndụ anyị imeela onye nyere anyị oziọma nke ezinụlọ n'ụbọchị taa onye okenye chukwu na-enye arụkwe anyị na-asị ka udo chineke ka mara chineke na ngọzi chineke bara gị n'aha jizọs amen igbo ọma na-ege ntị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya kọrọ na anyị n'ekwentị na 070 07063 637224 maọbụ gị gee oziziọma nketa na awr.org tinye asụsụ Igbo awr.org gị tinye asụsụ Igbo ugbu a ka anyị nọ nwayọ mgbe anyị ga-anụ abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi Emmanuel mma. music.

onye ezi omume na ọ ga-adịrị ya mma bụ abụọma nke ndị aba central district mbụrụ anyị taa anyị na-asị ka chineke gbaa unu ume ka chineke nọnyere unu n'ihe ọma nkunu na-eme n'ime abụọma nkunu na-abụ ugbu a onye ọma na ekentị ka anyị nọ nwayọ mgbe nwanne anyị nwoke onye mgbasa ozi emmanuel nwakamma ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ onye nwe anyị anyị na-ekelekwa gị ọzọ n'ụbọchị nke taa n'imewo ka anyị bụrụ ndị uru tụrụ ịnọrụ n'oge awa abụna ike okwu bịa nọnyere anyị n'aha Jizọs bụ onye nwe anyị amen onye nwe anyị na abịa ka udo ka onye nwe anyị bara anyị niile ụba bụ ndị kwere ekwe n'aha jizọs imen ịgala ihu la okwu ke chineke n'oge kena anyị ga-eleba anya n'otu n'ime ọlụ ka anụ arụ nke mbụ ihe anyị wetakwara n'akwụkwọ ndị galesi isi ise amaokwu nke ohu n'ebe ahụ aha ke bụ ekworo nwanne m nwoke na nwanne m nwaanyị gịnị bụ ekworo gịnị na-akpata ekworo echi gara aga anyị lebara anya esemokwu. anyị hụtara na o nweghị ihe ọbụla na-akpọta esemokwu labụghị enweghị ịhụnanya o nweghị ihe ọbụla na-akpọta esemokwu labụghị ikwu okwu azụ ya mere ka jehova ji doo anyị aka na ntị sị dịka ihe karịa ihe ndebe anyị ma anyị chebe obi anyị ma anyị debe owu ire anyị n'ikwu okwu ụgha n'ime hụ ọjọọ niile dị iche iche ya ekwu okwu okwu la akwụkwọ ilu isi ire na asatọ amaokwu nke ohu na otu ya sị na ọnwụ na ndụ dị ire n'aka ma onye na-ahụ ya n'anya ga-eri mkpụrụ ya gụọkwa akwụkwọ ilu isi ohu na abụọ amaokwu nke ohu na asatọ gụọkwa akwụkwọ ilu isi anọ amaokwu nke ohu na atọ ruo na nke ohu na asaa ka ị wee ghọta otu ị na-aghara iji gbanarị asịrị niile dị iche iche iji gbanarị asịrị niile dị iche iche otu ị ga-abụ onye na-agaghị na-ese okwu n'ihi ọ bụkwa ịkpa asị esemokwu na-akpọta ekworo ekworo ọnụma ụmụ ihe ndị a niile dị iche iche ha bụ otu nne ji ha ma anyị ga-eji ha anyị gara akọwa ha na ofu ofu ihe na-akpata ekworo bụ anya ukwu ihe na-akpata ekworo nwanne m nwoke na nwanne m nwaanyị bụ anya ukwu inwe obi ilu n'ebe mmadụ ibe gị nọ mgbe ihe mmadụ ibe gị na-adịghị atọ gị ụtọ mgbe ihe mmadụ ibe gị na-adịghị amaghị mma ga-abịa nwee obi ilu nwee obi ọjọọ n'ebe ọ nọ na akwụkwọ ilu isi iri na asaa amaokwu nke ohulu abụọ na-asị na obi ike na-aṅụrị ọṅụ na-eme ka arụ dị mma ma mmụọ mmadụ etigburu etigbu na-amịkpa ọkpụkpụ ọtụtụ mmadụ bụ ndị nọnụ ha bụrụ nọ na be ha ata arụ n'ihi ha enweghị obi aṅụrị ha bụ ndị obi na-afụ kerekere obi na-ahịa ha kerekere obi na-ajọ ha njọ site n'otu oge ruo n'oge ọzọ nwanne m nwoke na nwanne m nwaanyị isola ndị dị otu a iji obi hụọ na mmadụ ibe gị ji ada ejego iji obi hụọ na mmadụ ibe gị ji onye nwaanyị nyechiri iwu n'akwụkwọ nsọ ya ịgụọla akwụkwọ ili isi ohu na ama amaokwu nke mbụ amaokwu nke iri na itoolu amaokwu nke iri na asaa isi ohu na atọ amaokwu nke iri na asaa kwa ebe ndị a niile dị iche iche na-asị ma ị kwela bụla ka obi ikweso onye na-eme ajọ omume kwụrụ ma ikwele ka obi kwoso onye na-eme ajọ omume kwụrụ akwụkwọ nsọ dịghị ihe ọ na-ekwu ebe a anyị niile emehiewo anyị adịkwaghị eru otuto chineke ma ọtụtụ n'ime anyị bụ ndị nwere ihe ọtụtụ nke ezi omume ka anyị anyị ji na-atọ ibe anyị ọ bụrụ na o rubeghị n'ogo ka anyị chere na o kwesịrị iru anyị ekweso ya ekworo n'ime mmụọ ihe ọ masịkwara ya kwuo n'okwuchukwu. ihe ọ masịkwara kpọọ aha jehova nkọsọ nke ndị agha ihe ọ masịkwara mee ihe ọ bụna ime ihe kwesịrị omume anyị agaghị ekwe na ọ na-emeta ihe n'ihi na o nwere ihe anyị che na ọ na-eme ga-ewere obi gị koso ya ekworo karịa ịga gwa ya ọ bụrụ na o nwere ihe hụrụ ọ na-eme na-adịghị mma gị ị ga-eji ga gwa ya sị nwanna ihe ị na-eme adịghị mma ga-egwere obi hụara ya ji ụfọdụ n'ime anyị bụ ndị na-echebiri ha ehe a na-ahọ ọrụ anyị kpechaa ekpere n'ụlọ nsọ si Jehova nke usoro nke ndị agha anyị dịara ụka inye anyị mmụọ gị ka o wee họpụta ndị ga-arụ echere gị ozi n'ime afọ gị na anyị kpechakwa ekpere ekwere abatala agakwa nominating kọmitii ana m ekele otu ndị na-ehọpụta ọrụ le nzukọ ọbụla ọ bụ ekworo abatakwa abịa tọkasịwa ihe nwanne m mere kemgbe afọ iri gara aga ekworo kemgbe afọ iri ya gara ị gwabereghị ya nsọ nwanna nwoke lie nela hụ ọjọọ na ị na-eme ga-echewe ehi nominating kọmitii ga-echewe ehi ha ọrụ ga-echewe ehi a ga-ekpesị abịa bịa ejere Chineke ozi ga-abịa gwa tobi agwa chọọchị chịla ihe ọ na-eme amaghị mma ụfọdụ bụ ndị na-ekwe osọmadụ ibe ha ekworo n'ụzọ niile dị iche iche ha agaghị achọ ka a ga-esi mee ka esemokwu dajụọ ha agaghị achọ ka a ga-esi mee ka udo dị ihe a ga-achọ bụ ka a ga-esi mee ya disfellowship na chọọchị gbaa ya mkpe ka ọ ga-eji gaa rụọ ọrụ kwesịrị ịrụ dịka onye nwaanyị nya anyị ntụziaka akwụkwọ nsọ ya ga egwefe ya chọọchị bọọdụ lee ma ga-agba ya mkpe ka ọ wee laa obi dị atọ ya ụtọ akwụkwọ nsọ sị ma gị ekwela ka obi gị koso onye na-eme ihe ọjọọ ekworo ọ bụrụ na onye ọ na-agara ka ọma n'ụzọ ya ekwela ka obi koso ekworo agwara m gị sị na ọ bụ anya ukwu na-akpata ya anya ukwu eleghị anya n'ihi amamihe jehova nke nsọ nke ndị agha nyere eleghị anya n'ihi ego nwere eleghị anya n'ihi ụdị mmadụ ọ bụ eleghị anya n'ihi otu ihe maọbụ ihe ọzọ ga bụrụ onye nwere anya ukwu anya ya ihe nne lee ebe ọ nọ ga-ede kwụsị ya ekworo ihe ya amaghị mma o nweghị ebe ọ bụla ị ga n'okwu ya ga-ekwume ekwuma mmadụ n'otu a akwụkwọ nsọ si na ọ bụ mmụọ anụ ahụ na achị ya ọ bụ mmụọ anụ ahụ na ya ọka amatabeghị jehova nkọsịrị nke ndị agha ihe o kwesịrị bụ onye nara jizọs dịka onye nwere nzọpụta ị nwere ike ikpeela chọọchị kemgbe afọ iri ị nwere ike ị na-asa aga chọọchị la agbanyere aha chọọchị ị na-aga ị na-asa aga nzukọ niile dị iche iche kemgbe ohu afọ kemgbe nnụ afọ ma o nwebeghị ihe dị iche nọ n'ime ndụ gị ị kwesịrị nchegharị soro m tụtara akwụkwọ ndị Rom m biko isi iri na atọ amaokwu nke iri na atọ akwụkwọ ndị Rom isi iri na atọ amaokwu nke iri na atọ ebe ahụ sị ka anyị na-ejegharị dị ka o kwesịrị anyị dị ka n'ehihie ọ bụghị n'ite egwu na ịṅụbiga mmanya ókè. ọ bụghị na ịkwa iko na agụghị ịkwa iko ọ bụghị na esemokwu na ekworo ka anyị bụrụ ndị ga na-ejigharị dị ka ụmụ nke ehihie anyị abụghị ụmụ nke ọchịchịrị ụmụ nke ihe ka anyị bụ anyị kwesịrị na-ejegharị dị ka ụmụ nke ihe onye ọbụla bụ nwoke ihe ekwere agaghị dị n'ime onye ọbụla bụ nwoke ihe ịlụ ọgụ agaghị adị n'ime onye ọbụla bụ nwoke ihe ịkwa iko ma agụụ ya agaghị adị n'ime onye ọbụla bụ nwoke ihe ịkọ ọkụkọ ite egwu ịṅụbiga mmanya oke n'ụzọ ọbụla ọ bụ agaghị adị n'ime ọ bụ eziokwu na ọtụtụ oge awa ndị ya ọtụtụ ndị mmadụ na-eweta ọtụtụ ihe niile dị iche iche ọbụla n'ime ụlọ nzukọ Jehova nkọsọ nke ndị agha ma ebe a na-akọwa n'ozuzu oke si na ekworo ite egwu ịṅụbiga mmanya oke ijegharị n'ụzọ niile dị iche iche nke ọchịchịrị ekwesịghị ịbata n'ime ụlọ nsọ Chineke ekwesịghị ịdị ebe ahụ n'ihi na ọ bụ nzukọ ka Jehova Jizọs nji ọbara ya dị oke ọnụahịa gbatara onwe ya anyị ekwesịkwaghị ịdị na-eme ọtụtụ ihe ndị a niile dị iche iche nke yiri okwu Chineke na-enweghị otu olu nwanne m nwoke na nwanne m nwaanyị ijikere na ịhapụ ekworo n'oge awana ị matara na ịkwa ekworo bụ ihe ọjọọ ị matala na ihe mmadụ ibe ya adịghị mma na ọ bụ ihe ọjọọ ị matala na mgbe ị nọ na-enwe obi ilu na-enwe obi ọjọọ na-akụ ihe omeghe obi ọjọọ n'ime na ọ bụkwa bụ onye nwe ịta arụ agara ịda atọ arụ gị gara mmadụ agaghị ekeke ịta na agakwa ịda atọ arụ na-emeta onwe gị ihe ọjọọ ọ ga-akpara na ikwerekwe ekwere ya isi gị n'ime ewezuga onwe gị jizọs bịa ị gaghị eketa ndụ ebighị ebi ọ bụrụ gị na nọgidesi ike n'ime ekwere a jizọs abịa nwanne m nwoke na nwanne m nwaanyị ndụ ebighị ebi ị ga ige ya na ntị ọ bụrụ na ị na-achọ ka jehova nke usoro nke ndị agha bata n'ime ndụ ọ bụrụ na ị chọrọ ka alaeze ya okwere ndekọ ya na nkwa ka ị bụrụ onye nketa ya mmụọ nke anụ arụ a nke a hụrụ n'ime ndị nzukọ galesia nke pọl si degara ha akwụkwọ a ekwere ya hụrụ n'ime ha nke pọl ji dee akwụkwọ ka ha si n'ime ihe ndị eweziga onwe ha ọ nọ n'ime gị gị onye na-ege ntị n'oge awa ekwere ọ nọ n'ime gị o nwere onye nwere anya ukwu n'ebe ọ nọ hapụ ya n'oge awa kpebie n'ime mmụọ ịhapụ ekwere jehova nke nke gere ndị a ga-anọ ebe a n'oge awa anyị napụta gị mechie anya ka anyị kpere onye nwaanyị ekele dịrị ezi anyị na-enapụtara mmadụ niile ndị dị otu a jere ha obi dị ọcha kwee ka mmụọ okere guzozi dị ọhụụ n'ime ha site n'oge awa ka e gawa onye nwaanyị ka ha bụrụ mmadụ ndị iche ndị dị ọcha ndị na-agaghị ahụta mmụọ ka anụ arụ n'ime ha naanị mmụọ nsọ bụ onye ga na-edu ha n'ụzọ niile nke ezi omume kwee ka ọ dịrị anyị niile otu a n'aha Jizọs bụ onye nwaanyị ime unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio kozizasi na-abịara unu Adventist World Radio kozizasi na-abịara unu enyi ọma m na-ege ntị ka anyị gbalịa na-ejegharị dịka o kwesịrị ka anyị na-akpa agwa chineke n'ihe ọma niile nke anyị na-eme n'ime ụwa anyị nọ n'ime ya gbalịa mee ihe dị mma gbalịa hụ onye agbata obi gị n'anya gbalịa ghara inwe ekworo nye onye agbata obi gị chineke ga-enyere anyị aka n'aha jizọs amen onye ọma na-ege ntị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị rutena anyị nso na adreesị ndị a adventist world radio adventist world radio pmb 21244 ikeja lagos nigeria adventist world radio pmb 21244 ikeja lagos nigeria maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com gbalịa anyị kọrọ anyị n'ekwentị na 070 07063637224 07063637224 onye ọma na-ege ntị ka anyị kelee onye nyere anyị ozi ọma nke taa emmanuel wakamma anyị na-asị ka chineke gbaa gị ume n'oziọma nke ị nyere anyị taa n'eziokwu nke ị na-ekwu ka chineke chebe gị na gị mee ka ngọzi ya dakwasị gị imela onye mgbasa ozi emmanuel nwakamma ugbu a onye ọma na-ege ntị ka anyị kelee ndị bụrụ anyị bụ ọma nke taa anyị na-asị ka ịhụ na ya chineke chia n'ime ndụ unu unu emeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosemary gine lawrence na si echi ka anyị zukọkwa ndewo